emebe anya nụ arụ n'izu dị ya udo dịrị ọnụ onye nọ nze na nke eri ya ria ee otito na nsọpụrụ afọ asọ onye nwanyị ee ka anyị kwuru me na izu gara nọ n'ime ịkpọ ịkpọ mkpụrụ okwu n'ọnụ igbo ịkpọwanụ ịkpọ mkpụrụ okwu n'ọnụ igbo anyị akpụana kpọsịa ụkwụ bịa kpọmazịa awa ya bụ okwu izu gara anyị kpọ okwu na achọkwawa ịkpọkwa ụkwụ na izu ka anyị wee kpokọma ọnụ ka o wee nne ya bụ anyị agamakwa na ka anyị jekwa bọọdụ anyị ka anyị maa ebe anyị gwuru me na izu ga ka anyị si ekwu ekita ịkpọ mkpụrụ okwu na ọnụ igbo ka anyị kpafọdụ na izu ga anyị gakwa n'ihu taa na anyị fụ izu izu izu izu na-afụ oge oge ube ube rere ube ube n'afọ oyibo oyibo dodore, dodore, afụkwa ogige ogige dodore, ogige afụkwa egwu rere egwu afụkwa egwu egwu egwu na egwu ifo na iferiche afụkwa ee akpa dị ụdọ akpa afụkwa ogwu ogwu ogwu rere afụkwa abụkwa ogwu ogwu ogwu ogwu ferefere iche ikwe ikwe afụ ntụtụ ntụtụ rere tụtụ avụkwa isi were avụkwa isi isi avụkwa awọlọ awọ redodo awọlọ avụkwa eke eke avụkwa eke eke avụkwa ọkpala ọkpala avụkwa obodo obodo avụkwa ọnwa ọnwa afụkwa ogwu àbụkwa ọ̀kpa abụkwa ọ̀kpa ọ̀kpa ọ̀kpa àbụkwa nnụ àbụkwa apịtị apịtị redodo àbụkwa uchichi uchichi uchichi abụkwa ụka ụka na-abụkwa ụka ụka àbụkwa ukwu ụkwụ ụkwụ ya bụkwa ukwu ukwu ya bụkwa ukwu ukwu ya aka aka ya aka ya abụ mkpụ ya abụ abụ ya bụkwa ya ụkwụ ee eh, okwulu okwulu dododo akwụkwọ o kwuru nke bụ o nke bụ o nke bụ okwulu okwulu nke ọzọ bụ nkwọ nkwọ abụkwa ntị ntị ntị ntị na-abụzikwa olie olie na-abụkwa afọ na afọ afụkwa ofe Igbo ofe Igbo afụkwa ngọzi ngọzi afụkwa ọgọ ọgọ ogo ogo afụkwa mba afụkwa mba ee eh, ebe anyị ekwubara eh, eh, okwu ịkpọ okwu Chineke you can see that pronunciations to a large Essence determines the meaning of a word. Ka isi kpọọ okwu agọsị ntọanya, agosi agọsị omimi ya ịkpọfie okwu efe ọzọ ịkpọfie okwu efe ọzọ mana ife ife ụfọdụ eme anyị ji akpọ okwu ka esi akpọ abụ ee asị tim antecedent trend and so on ya bụ ka ife ka ife anyị ata n'ịta ka ụdị ịta ya ata ya agosi ụdị mkpụrụ okwu anyị ri anyị ji ekwu okwu bee ana okwu ndị afọ ya agọsị ka anyị si akpọwa ọ bụwa na ọrụ ugbo ka anyị egbu anyị amaghị ekwumokwu akwa na ugbo anyị amaghị ekwume okwu akwa na ugbo ibe anyị ghara ekwu efu bere ka akwa akwa ka anyị ghara ekwu anyị amaghị ekwu okwu akwa bikọs na akwa na ugbo osu ife unu ata na ịta osozikwa ife unu ukwu na mbụ ife unu ukwu na mbụ yere ike nyere aka ka esi kpọọ ife ọkpụkpọ na ọzọzikwa bụ ife me na mbụ ka ife ọzọzikwa bụ ka ịta e ọnụ si gakọọ ka ịta e ọnụ si gakọọ ife ndị na ya ife nyere aka na bụ ifema achọ ka anyị ee let us ka a gwasịkwa anyị n'oyibo welcome to the english part of it you know the last uh, video last edition we talk, we were we, we started the eh, pronunciation pronunciation of uh, igbo words today we have continued with it to this uh, extent we have seen that there are some words there are some words that uh, identical but It is the marking that will determine their will determine their meaning. So it is very important you know how to mark your words, to, to mark them, because that brings out the beauty in each of them. But as uh, we are going, as we have said, uh, we cannot exhaust all the words that we want to mark. I advise that uh, you buy Igbo Bible Read novels written by Igbo people. Read Igbo novels. That will help to enrich your vocabulary and pronunciation. And uh, as I was saying, that how you pronounce a word are dependent or are informed by certain factors. When we talk of theme, what are you people discussing? What is the theme of the discussion? That will influence the vocabulary that will influence the vocabulary in use. Then, what is the antecedent? What has happened before now will also influence the vocabularies you use. And that vocabularies now will now determine how they are going to be pronounced. For instance, if you are talking about something in the farm, you cannot say aqua. When you say aqua, you will not be relating it to bed you be relating to egg egg because egg is gotten from the farm so you can mark use akwa akwa to show that that will help you to to to mark it easily then trend of discussion will also uh, help you to determine how eh, a word will help you to bring out the meaning of uh, a word so This is where we are going to stop in this edition. In the next one, we are going to learn how to meaning of words in Igbo. We are going to do meaning of build our vocabulary. We are going to build our vocabulary in Igbo. We are going to say it in Igbo and say the uh, meaning. So vocabulary, nkọwa, nkọwa, uh, nkọwa okwu ọnụ Igbo. ife aja ka na izu jenen so egberikwere n'edo agwa m ụnụ sọpskraibụ anụ so dat na ọnwa ha nke pụ ha n'ihe ka bụ onye izije ka na ha and ụnụ sọpskraibụ ka ya agba anyị ume mana ụnụ agwụ ife na anya na ụnụ ahụ fụ ụnụ ege ntị n'owu ụnụ anya n'ụnụ fụ ụlụ n'ime biko agbapụta na anyị azụ nyere na aka sọpskraibụ ahụ umevụzọri anyị achọọ ife anyị ji ka ka channel on Eliama. What is quite rich in knowledge and in content. Please, uh, please uh, uh, subscribe to this channel so that I'll be able to to work it to make it better, give you better content, and make it the envy of all. Uh, I thank you so much. May Almighty God continue to bless you and uh, you will profit from this project. Amen